ndị galecia isi nke isii ụmụnna m a sị na ọ bụ ezie na-anwude mmadụ mgbe ọ nọ na ndehie ọbụla unu onwe unu bụ ndị mmụọ nsọ na-achị meenụ ka mmadụ dị otu a guzozie n'ime mmụọ nke ịdị nwayọọ na-elezi onwe gị anya ka a ghara ịwakwa gị onwe gị na-eburitanụ ibu na-aya ibe unu na edebezikwanụ iwu Kraịst n'ụzọ dị otu a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 na-ezi ya so ya na enwekọ ezi ihe niile unu ekwela ka eduhie unu Chineke abụghị onye a na-eleli n'ihi na mkpụrụ ọbụla mmadụ na-agha nke ahụ ka ọ ga-ewetakwa n'ubi n'ihi na onye na-agha mkpụrụ nye anụ arụ onwe ya ga-esite na anụ arụ ahụ weta mmebi dịka ihe ubi ma onye na-agha mkpụrụ nye mmụọ nsọ ga-esite na mmụọ nsọ weta ndụ ebi ebi dịka ihe ubi ma ike agwụla anyị n'obi n'ime ihe ọma n'ihi na anyị ga-enweta ihe ubi mgbe oge ya ruru ma anyị adaghị mba ya mere otu a otu anyị were oge ka anyị na-alụ ezi ihe n'ebe mmadụ niile nọ maka anyị na-alụ ezi ihe karịsịa n'ebe ndị ezinụlọ nke okwukwe anyị nọ leenụ otu mkpụrụ akwụkwọ nji aka nke m degara dị okpotokpo ka ra. bụ ndị na-achọ ka ha maa mma na anụ arụ n'iru mmadụ ndị ahụ na-erugide unu ka ebi unu ugwu ihe a ji mee ya bụ naanị ka e wee ghara isogbu ha n'ihi obe kraịst n'ihi na ndị kwere ka ebi ha ugwu ọbụna ha onwe ha adịghị edebe iwu kama ha na-achọ ka ebi unu ugwu ka ha wee nyaa isi na anụ arụ unu onwe unu ma Chineke ekwela ka m nyaa isi ma ọ bụghị n'obe onye nwe anyị jizọs kraịst nke esiteworo na ya kpọgide ụwa n'ebe m nọ kpọgidekwa m onwe m n'ebe ụwa dị n'ihi na obibi ugwu abụghị ihe ebi ugwu abụghịkwa ihe kama ọ bụ okike ọhụụ ka ha rakwa bụ ndị ga-agazi dịka ihe ọtụtụ a si gị udo dịkwasị ha ya na ebere dịkwasịkwa Izrel nke Chineke site n'ugbu a ka onye ọbụla ghara isogbu m n'ihi na mụ onwe m na-ebu na arụ m apa dị iche iche na-egosi na abụ m onye jizọs ka amara nke onye nwe anyị jizọs kraịst dịnyere mmụọ unu ụmụnna m amen